mgbe jizọs si n'ụlọ nsọ ahụ na-apụ ndị na-eso ụzọ ya bịakwutere ya na-achọ igosi akụkụ dị iche iche nke ụlọ nsọ ukwu ahụ ma ọ zara ha sị unu hụrụ ihe ndị a niile n'ezie agwa m unu oge na-abịa mgbe ọbụla dị otu nkume na-agaghị adịgidekwa n'elu ibe ya ka a na-agaghị akwatu n'ala mgbe ọ nọdụlara n'elu ugwu oliv ndị na-eso ụzọ ya bịakwutere ya iche sị gwa anyị olee mgbe ihe ndị a ga-emezu gịnịkwa ga-abụ ihe ịrịba ama nke oge iji alaghachi na nke ọgwụgwụ ụwa Jizọs zara ha sị lezienụ anya ka onye ọbụla ghara iduhie unu ụzọ n'ihi na ọtụtụ ga-abịa n'aha m na-ekwu sị abụ m onye nzọpụta ahụ ha ga-eduhiekwa ọtụtụ ndị ụzọ mgbe unu nụrụ ụzọ agha na akụkọ agha dị iche iche unu atụla egwu n'ihi na ihe ndị a aghaghị ime ma ha anaghị egosi na ọgwụgwọ oge eruola mba ga-ebili megide mba ibe ya alaeze ga-ebilikwa megide alaeze ọzọ oke ụnwụ na ala ọma jijiji ga-adịkwa n'ọtụtụ ebe dị iche iche ma ihe ndị a niile bụ naanị mmalite ịta ahụhụ nke ga-abịa mgbe ahụ ha ga-ejide unu nyefee n'aka ndị ga-ata ụnọ ahụhụ A ga-egbukwa unu mba niile ga-akpọ ụnụ asị n'ihi m ọtụtụ ga-ada site n'okwukwe ha n'oge ahụ a ga-emekwa ka ibe ha mmanụ ọnya kpọkwa ibe ha asị mgbe ahụ ọtụtụ ndị amụma ụgha ga-apụta ha ga-eduhiekwa ọtụtụ mmadụ n'ihi na ajọ omume bara ụba n'ebe niile ịhụnanya ọtụtụ ndị mmadụ n'ebe ibe ha nọ ga-ajụ oyi ma onye nwere ntachi obi ruo ọgwụgwụ ka a ga-azọpụta a ga-ekwusa ozi ọma nke eze ahụ nye ụwa niile ka ọ bụrụ ihe àmà nye mba niile emesịa ọgwụgwọ oge ahụ ga-abịa ya mere mgbe ọ nụhụrụ ihe arụ nke na-eweta mbibi nke e kwuru okwu ya site n'ọnụ Daniel onye amụma ka ọ na-eguzo n'ebe nsọ onye na-agụ ya tụgharịa uche ghọta ihe ọ pụtara mgbe ahụ ka ndị nọ na Judia were ọsọ gbalaga n'elu ugwu ka onye nọ n'elu ụlọ hapụ ịrịdata ịbanye n'ime ụlọ ya ịkwapụta ngwongwo dị n'ime ụlọ ya ka onye nọ n'ubi hapụ ịlọghachi n'ụlọ ya ịchịrị e uwe ya ma ịta ahụ ga-atịrị ndị nwaanyị dị ime na ndị na-enye ụmụaka ara n'ụbọchị ahụ kpesie na ekpere ike ka ụnụ ghara ịgba ọsọ a n'oge oke oyi ma ọ bụ n'ụbọchị izu ike n'ihi na oke mkpagbu ga-adị ụdị nkụwa na-ahụbeghị mbụ na nke anyị agaghị ahụkwa ọzọ site na mmalite ụwa ruo mgbe ahụ ọ bụrụ na emeghị ka ụbọchị ndị ahụ dị mkpụmkpụ ọ nweghị onye ga-azọpụta ma n'ihi ndị ya ọ họpụtara ụbọchị ndị ahụ ga-adị mkpụmkpụ mgbe ahụ ọ bụrụ na onye ọbụla asị unu lee ahụrụ m onye nzọpụta ahụ ọ nọ n'ebe a ma ọ bụ n'ebe nke ọzọ unu ekwela n'ihi na ndị nzọpụta ụgha na ndị amụma ụgha ga-apụta ha ga-eme ihe oke ịrịba ama na ọrụ ebube dị iche iche ọ bụrụ na ọ ga-ekwe mee ha ga-esite n'ọrụ ebube ha ga-arụ duhie ọbụladị ndị ahụ a lee agwala m ihe ndị a niile tupu ha emezuo ya mere ọ bụrụ na ha asị unu lee ọ nọ n'ime ọzara unu agakwala ọ bụrụkwa na ha asị unu lee ọ nọ n'ime ụlọ unu ekwela n'ihi na ọbịa nwa nke mmadụ gara dị ka mma na-egbu n'ọwụwa anyanwụ ka a na-ahụ anya n'ọdịda anyanwụ matakwanụ na ebe ọbụla ozu dị n'ebe ahụ ka udere na-ezukọta ngwa ngwa mgbe mkpagbu nke ụbọchị ndị ahụ niile gabigasịrị anyanwụ ga-agba ọchịchịrị ọnwa agaghị enyekwa ihe. kpakpando ga-esi na mbara eluigwe daa ike niile nke eluigwe ga-ama jijiji n'oge ahụ akara ngosi nke nwa nke mmadụ ga-apụta ihe na mbara eluigwe agbụrụ niile nke ụwa ga-anọkwa na-eru uju a ga-ahụ nwa nke mmadụ ka ọ na-abịa n'igwe ojii n'ike nakwa oke ebube ọ ga-ewerekwa olu opi ike zipụ ndị mmụọ ozi ka ha kpọkọta ndị niile a họpụtara site n'akụkụ anọ niile nke eluigwe na ụwa ugbu a nwụta na ihe site n'osisi fig mgbe ọbụla alaka ya malitere iwepụta ume dị nro na ebupụtakwa akwụkwọ ndụ mara na ọkọchị na-abịa nso otu ọkwa mgbe ụnụ na-ahụ ihe ndị a niile ka ha na-eme marakwanụ na ọ nọ nso ọbụladị n'ọnụ ụzọ ụnụ n'ezie agwa m unu ihe ndị a niile aghaghị imezu tupu ọgbọ a agabiga eluigwe na ụwa ga-agabiga ma okwu m enweghị ike ịgabiga ma ọ nweghị onye ọbụla maara ụbọchị ahụ ma ọ bụ oge awa ahụ ga-abụ ọbụladị ndị mmụọ ozi nọ n'eluigwe amaghị ya ọkpara ahụ amakwaghị ọ bụ naanị nna maara ya ọbịa nwa nke mmadụ ga-adị ka ọ dị n'ụbọchị noa n'oge ahụ tupu iju mmiri ahụ abịa ndị mmadụ nọ na-eri na-aṅụ na-emekwa mmemme ọlụlụ di na nwunye ruo ụbọchị Noa banyere n'ime ụgbọ mmiri ya ha amataghị ihe ga-eme tutu oke mmiri ahụ bịa kpochapụ ha niile otu ahụ ka ọbịbịa nwa nke mmadụ ga-adị mmadụ abụọ ga na-arụkọ ọrụ n'ubi ha a ga-ewepụ otu hapụkwa onye nke ọzọ ụmụ nwaanyị abụọ ga na-akwọ nri na nkume igwe nri a ga-ewere otu ma hapụ nke ọzọ n'ihi nke a na-echenụ nche n'ihi na ụnụ amaghị ụbọchị onye nwe ụnụ ga-abịa ma ghọtanụ nke a ọ bụrụ na nna nwe ụlọ maara oge onye ohi ga-abịa n'ụlọ ya n'abalị ọ ga-anọ na nche n'oge ahụ ọ gaghị ekwe ka onye ohi kụwa ụlọ ya otu a ka ụnụ onwe ụnụ pụrụ isi nọgide na nche n'oge niile ịda nwa nke mmadụ ga-abịa n'oge ụnụ na-atụghị anya ya onye bụ ohu ahụ maara ihe nke kwesịkwara ntụkwasị obi onye e mere onye isi nke ezinụlọ ka ọ na-enye ụmụ ohu ibe ya nri n'oge ha chọrọ ya ngozi na-adịrị ohu ahụ onye mgbe onye nwe ya ga-alọghachi ọ ga-ahụ na ọ na-eme otu a n'ezie ọ ga-eme ya onye isi nke ihe niile o nwere ma ọ bụrụ na ohu ahụ bụ onye ajọ omume nke na-asị onwe ya nna m ukwu anọọla ogologo oge ọ bụrụkwa na o bido iti ndị ohu ibe ya ihe sorokwa ndị ọṅụ oke mmanya na-eri na-aṅụ nna akwụkwọ ohu ahụ ga-alọtakwa n'ụbọchị ọ na-atụghị anya ya n'oge awa ọ na-amakwaghị ọ ga-etikwa ya oke ihe otiti zipụ ya n'ebe ndị ihe abụọ nọ ebe e nwere ịkwa akwa na ịta ikikere eze